Чекаме. akpọmkpọm. Ikwu nwa kpakwara aka nwata m Ha! Ẹ̀họ̀ gọ́bọ̀ nwata, èyí pàpà jì ike. ọ bụrụ ihe anyị mere ọ bụrụ na ndị oyibo nwanne kpọrọcha ha jewo na akwụkwọ kedu ndị ga na-akwazi mma ọzọkwa ọrịa ọkụ ọgwụgwọ kedu ndị ga na-achụpụrụ anyị efi na ebe ịta ahịhịa ọ na-abụzi anyị bụ okenye ga-ebizi na-echụzi efi obodo anyị onye ọcha onye ọcha igwe adagwa maka nwa onye ọcha anyị na-agba ka onye na-achụ ngwụ na onye ngwụ o ibu nwoke onye ọcha wee ekele dịrị ndị nna nna anyị ha ewezuga karịbụkwa onye nwụrụ anwụ tupu ị ga-ama ihe na-eme ewefu nnukwu ụlọ na-ada ụmụ nwaanyị niile na-azụ ahịa si nọọ gịnị ka anyị ji isi kote n'obodo nke nke ọnwụ ga na-achụzi anyị nwamba si achụ oke dike ọjị nenu nwatakịrị a bupụrụ ebe a kama ngwa ga-ebute ọgụ n'igwe ezo mmiri kama ọnọdụ gị ka eze obodo a ga-abụrụ anyị okwu azụ ọka mma na iri aka onye ọzọ ka ọ chụwa ịleghị anya ọrụ nwa agbọghọ a mara mma bụ nwere ekwenyeghị ọ bụzi onye gị na a ga-ebi ndụdụ ga ndụ nwoke m edugara ọha maka mmefu kwuvu mbe dakwa ka tojaji nwa igbo mma gwa eze ogo ma anyị leruo eh? ị na-akparị onye ọcha bịara be anyị n'otu nji na pawari mbe m maka na ọ bụ onye ọcha ọ bụrụ nke a na ọ bịara ebe a sị na aka m rere ure na m agaghị etinyere ya onwere ikpuru dị n'aka ịma na aka gị na-esi isi nga ahụgwọ nwe m na-ahụ nra nra nra ahụ nra wiki nke gara aga nga ahụkwa ahụra wiki ọzọ iwu ga-agbata mmiri jee gbata gbatazia ma ekunie asaba ahụ shigodo shigodo akpa afọ nwaba sie ya na-esie ọ gbachagokwa mmiri ji ebe isi mmiri ee mmiri gịnị ụtọ m mana isi n'ịtụ ibido afịa mmiri na ọnịcha ka m gbachago ha ede akwụ ozi ọma o zitere maka di m di gị eh. si na ama nta ka ya nata n'onwe okwukwe igwe igwe ọ na-agba ọ bụrụkwa onye na-akwa igwe megoro nwoke anambra a chọ ka m bịa bụrụ bọị bọị ya mana ọ chọrọ ịkpọ eru m ugwu onye na-akparị m nse bụ ọkpọ m nwa abakaliki nse bụ ọkpọ m nwa abakaliki nke kacha na-ewute m kwụsị akparị ndị abakaliki ọnụ ọbụla achọ ka m na-azụ na nwa m ga-abụ na gị zụrụ afịa achọ ka ịzụ Aha, ọ ihe kwesịrị ịbụ